ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo na-edị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị baptizim Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria n'ime olugweru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si edu unu nso ka chineke gozie ọnọdụ anya n'oge ugbu a ka onye anyị ngozi pụrụ iche n'aha jizọs kraịst onye nwanyị anyị anyị ga-aga n'iru n'ụbọchị nkịta ọbụla dị na ebe anyị ga-enwe ihe ntụgharị uche ga-abụ na akwụkwọ nke nehemaya nehemaya isi nke mbụ m ga-agụ amaokwu nke anọ wee ruo nke isii isi nke abụọ amaokwu nke mbụ wee ruo n'isi nke anọ isi nke mbụ na-ema ya nke mbụ isi mbụ wee gụọ okwu nke anọ ruo rute n'isii ọsị ruo mgbe m nụrụ okwu ndị a na anọdụrụ m ala kwa akwa ruo uju ụbọchị ụfọdụ mgbe e buo ọnụ kpekwa ekpere n'elu chineke nke eluigwe si biko jehova bụ chineke nke eluigwe chineke ukwu nke dịkwa egwu onye na-edebere ndị na-ahụ ya n'anya na-edebekwa ihe niile o nyere n'iwu ọgbụgba ndụ ya na ebere biko ka ntị gị na ntị ka anya gị abụọ sagịkwa ka ị wee gee ntị ekpere oru gị nke mụ onwe m na-ekpe n'iru gị taa ehihie na abalị banyere ụmụ Izrel bụ ndị oru gị m na-ekwupụtakwa mmehie niile nke ụmụ Izrel nke anyị mehieworo megide gị megide gị ee mụ onwe m na ụlọ nna m emehiewo ka anyị fụ Nehemaya isi nke abụọ amaokwu nke mbụ wee ruo na nke nọ isi nke abụọ amaokwu nke mbụ wee na isi nke anọ ọsị oruo n'ọnwa nisan na-arọ nke uru nke atakses bụ eze na mmanya vaịn dị n'iru ya mgbe e e buru mmanya vaịn ahụ n'eze ma aka m ajụ njọ n'obi makaghị m ajọ njọ n'obi n'iru ya eze wee sị gịnị mere iru gị jọrọ njọ ma gị onwe gị adịghị arịa ọya nke a abụghị ihe ọzọ ọ bụ naanị obi jọrọ njọ mgbe tụọ egwu ndị nne nke ukwuu mgbe sị eze ka eze dị ndụ ruo mgbe ebighị ebi gịnị mere iru m agaghị eji jọ njọ mgbe obodo ahụ bụ ụlọ nke ili nna m ha bụ mkpọmkpọ ebe e kwa ọnụ ụzọ ama ya niile na ọkụ eze wee sị m ọ bụ gịnịkwa ka gị onwe gị na-achọ mgbe kpere chineke nke eluigwe ekpere mgbe si eze ka chineke gozie okwu nke a onye anyị ghọta pụrụ iche dị kwesị kwesị n'ụbọchị nke taa na aha jizọs kraịst bụ onye nwanyị eme amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ka na-eleba anya na ụzọ ekpere ụbọchị taa anyị ga-afụ ụdị ekpere nke nehemaya na ụbọchị ndị gara ndị gara aga anyị apụgo ụdị ekpere nke hana kpere anyị apụkwana ụdị ekpere nke abraham kpere anyị apụkwana ụdị ekpere nke solomon kpere wee fụkwana ụdị ekpere nke elija kpere n'ụbọchị nke taa ka anyị fụkwana ka nehemaya si wee kpee ụdịrị ekpere nke ya n'ihi na ekpere ndị a niile mgbe ha kpegasị ekpere na ọgbọ ha dị iche iche chineke zara ha ncha niile ekpere n'ihi na onye kwesị ntụkwasị obi ka ọ bụ n'ihi na onye ahụ kpọrọ anyị okwu ekpere a kwere nkwa na ya aza anyị ekpere ọ bụ na anyị anya na akwụkwọ abụọma isi nke isii na ise amaokwu nke abụọ Psalm 2 ọ sị na Chineke nke na-aza ekpere n'iru ya ka ụwa niile mmadụ niile ga-egbu ikpere n'ala nye chineke nke na-aza ekpere n'iru ya ka ụwa niile ga-egbu ikpere n'ala nye efu na chineke na-aza ekpere na ọgbọ ruo ọgbọ n'ihi na ọ matara na anyị nọ na mkpa na anyị ọsịsa nye mkpa anyị niile n'ihi na ekpere bụ ụzọ anyị si anata ike n'aka onye ka anyị ike ekpere bụ ụzọ anyị si enwe nzọpụta n'aka onye nzọpụta ekpere bụ ụzọ anyị si adọkwa obi anyị nye onye pụrụ ime ihe niile mgbe ọbụla anyị bịara n'ụzọ ekpere chineke adịghị agharịpụ anyị ọ dịghị alịkwanye anyị ma ọlị kama ọ na-enye anyị karịa ka anyị na-ayọ n'ihi na ọ sị anyị yọọ na anyị ga-ayọta anyị chọọ na anyị ga-achọta anyị kụkwana aka n'ụzọ na a ga-emepere anyị efu na nkwa niile nke chineke kwere mmadụ mgbe ị bịara n'ụzọ ekpere chineke abụ onye na-ekwe nkwagharịpụ ọ bụkwa onye na-ala azụ ọ bụkwa onye na-asị na ike agwụna ya ma ọ na ọgwụgwụ bịa mbọsị ọzọ mgbe ọbụla iji bịa n'iru chineke chineke kwadoro akwado o kwesịrị ntụkwasị obi kwesịrị oke o nwere karịa ka anyị na-ayọ uchu mmiri nke Jehova adịghị ata ata lee mgbe Nehemaya nọ na ọbụladị na ọ dị ka onye ọ na Izrel ka ọ nọ ekpekpere ọ nọ na mba ọzọ ebe a dọrọ ha n'agha ebe a dọrọ ha dịka uru owe wee ebe ahụ mana uche ya ka dị ebe chineke nọ n'ihi na onye matara chineke ka ọ bụ n'ihi na ọ bụ na ịmata chineke fụ na ebe ọbụla ị nọ ị ga-ekpe ebe ọbụla ị nọ ị ga na-akpọku jehova ebe ọbụla ị nọ ị ga-amata na ị nọ n'iru chineke n'ụdị ekpere nke na-eme ya dị mgbe ụdị ihe mbibi a dakwasara ndị Izrel o wee nọdụ ebe ọ nọ na-eje ozi n'ala ebe ọzọ ala mba ọzọ na-abụghị Israel o wee nụ akụkọ banyere ala nke nna ha bụ Israel na etikpọgo mgbidi Jerusalem etikpọgo ụlọ nsọ nke Jerusalem mee ya ka ọ bụrụ ebe mkpọmkpọ ebe o wute o baa o bụrụ onye nọ na mwute dị mgbe ọ chọrọ ịga ozi ya n'iru eze dịka o si wee kwesị uwe buru obi na obi jọrọ njọ gbasara akụkọ nke ọjọọ ahụ nụ mgbe ị na-anụ akụkọ dị ka ndị na-ebibi ebibi ma ndị na-ala n'iyi ọ na-ewute gị n'obi ị na-ekpe ekpere ka chineke zọpụta ha na mbibi ha ka ị na-asị hei nke a bụ nke kpere ha chineke achọghị ka anyị bụ ndị kwere ekwe na-enwe ụdị obi ya ma ụmụ chineke na-enwe ụdị obi ọ chọrọ ka anyị nwee ịhụnanya ọbara dị ka anyanwasị wee nwee ịhụnanya ihe ọjọọ ma ihe mbibi dakwasị ndị ọzọ ka anyị nwee omiiko n'ebe ha nọ ka anyị nwee na ebe ha nọ kpere yọọ chineke n'ihi na anyị nwere ike n'oge mgbe aha anyị yọọ chineke gbaghara ndị agha mekwara ha ebere ihe a bụ ihe na-eme ya mere o wee wute ya na mgbidi jerusalem bụ ihe dịkpọrọ etikpọ o wee bịazie inyezi eze mmanya eze wee fụ na obi dị ya njọ n'obi ilu obi wee eze wee ju ya ka ihe kpatara iri eji wee gbarụ ọ naghị ya ahụ o nweghị ihe ebe si mejọ ya ọbụla ebe gịnị mezi o ji dị etu ya ibu wee wụọ ya o wee si n'ihi na ị pụghị ịna eze ihe ọṅụṅụ ebe obi gị dị njọ o ya adịghị tirie nsị o wee nọdụ n'oge ahụ ebe ahụ ka ọgwụ wee si eze wee si ya lee na ụlọ nna ya na ebe eliri n'ili nna ya ha abụghị na mkpọmkpọ ebe eze wee sị gịnị ka ịchọ ka emere gị o wee nọdụ n'ebe ahụ ọ sịghị ka ya laa jee n'ụlọ nsọ ma ọ jee n'ebe na-ekpe ekpere ma ọ bụ n'ụlọ ụka ma ọ bụ ebe ahụ ka ọ kwụ mara na ya kwụ n'ihu chineke wee kpee ekpere ka chineke nyere ya amara iji wee mahịa ya iwu ọ na gị na chineke nọ dị n'udo efu na mgbe ọbụla ebe ọbụla ị nọ ihe ewuli obi dị ọcha na aka dị ọcha ikpe ekpere oge ọbụla anya chineke ya zaga na ka chineke si wee chọọ ka anyị wee ndị nke na-ekpe ekpere oge ọbụla ndị nke nọ n'iru ya n'oge ọbụla ndị nke nwere obi ọcha n'oge ọbụla ndị nke nwere ịfụnanya n'oge ọbụla ndị nke nwere ụmụikwu ndị nke ya kwụrụ ebe ọbụla nke ha nọ na-enweghị mgbagọ obi na-enweghị ihe rụrụ arụ na-enweghị njọ na-enweghị ihe aparamarụ ihe ji wepụ mmadụ n'ihi na njọ bụ ihe na-akpa oke na mmadụ na n'iru chineke ọ bụ na ewepụ ihe ndị a niile fụ na ekpere anyị ga-abụ ihe a na nke ọma na-abịa dịka àjà nke nsuru ọkụ nke a na nke ọma n'oge ọbụla n'iru nke chineke site n'aha jizọs kraịst etu a ka chineke chọrọ ka anyị nwee dịka Nehemaịa si wee yọọ ndị ọzọ gburu ikpe n'ala ma ebe ahụ ọkwụ ka ọkwụ n'ihi na ọ matara na ebe ọbụla ị nọ ịga na chineke dị n'udo gị na chineke dị n'elu onwe ihe yọrọ chineke n'oge ọbụla ọbụla dị anyị nwa ndị kwere ekwe n'aha jizọs kraịst ọ gaza anyị ekpere n'ihi na nke a bụ ngwa nke okwere anyị n'ihe ọ bụla anyị yọrọ n'afa jizọs na nna bi n'eluigwe ya emere anyị ya ma ọ bụrụ na ịnatabe jizọs kraịst dịka gị na nzọpụta ya ị pụghị iji afa nke wee mere ihe afa nke a na-arụ gị ọrụ ma nabata ya dịka enweghị na nzọpụta gị ị ga-afụ na ekpere gị na ayụyo gị ga-abụ ihe anana nke ọma site n'ugbu a wee ruo mgbe kraịst ga-abịa kpọrọ ndị ya hulata isi n'ebe ọ bụla anyị n'ogodo ugbu a ka anyị kpere chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile na ndị origo ndị niile ndị nụrụ okwu gị dị ka isi wee kụzie anyị n'ụbọchị nketa nye anyị ngozi nke pụrụ iche meghere anyị isi obi anyị ka anyị tinye ihe ndị a niile n'ọrụ mgbe anyị na-ekpekwa ekpere ka anyị bụ ndị nke ekpere anyị ga-anara nke ọma ka afọ gị bụ ihe na ihe agọzi agọzi n'ihi na ịgọziwo anyị ka jizọs kraịst bụ onye nwaanyị na nzọpụta anyị ruo mgbe ị ga-abịa kpọrọ anyị n'aha aha jizọs kraịst onye nwanyị eme ndị nke nabatara gị onye nwanyị ka n’afọ n'afa ha n'aka na afa akwụkwọ ọnwụ debe afa ha n'akwụkwọ nke ndụ ka nkwa nke ikwere mmadụ bịa na mmezu dịka osiokwe n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme na ulu na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry unu ga-enweta n'igwe okwu ma ọ na 00111 n'akọ mba ma ọ bụkwa n'ajụjụ ọbụla unu ga-enweta ka chineke gọzie unu gọzibiga oke n'aha jizọs kraịst bụ onye nwe